wa na ụlọ niile a na na ụlọ niile a na-agosi na ha nchaghị apụ apụ ị na-afụ ya ejego m tọn ọnụ steeti ghọta so wee na-emezi ọbzavụ na ahụghịzi abụ atọ chịfụ na enyego ha mak steeti oge ụmụ igbo lụchara ife ndị a ndị a na-etikasị ebe niile ọzọ ịchọziri ị amasị ka esiri ya na nke a ozi ọrụ ọhọkwa ọrụ mmụọ ghọta jọs mee ghọta mee ejikwa mgbaga azụ na-anwetazi ihu ọrụ nna akụligo dar. então não ahụ ọnụ na-apụkwa ebe akụkwa nkụ ọnụ na-apụ ebe a Eu vou echekwa m n'obere ihe ebe niile ụmụ Igbo lụrụ ụlọ n'obodo a ndị etikechago ya ha. ọ eziokwu na enweghị ọnụ ndị Igbo ọ bụrụ enwere ọnụ kwa Abuja ihe ya emebi onwe ndị ahapụrụ ndị onwe ndị ahapụrụ ndị ndị nwe ụlọ ndị ndị amụrụ onwe ndị ahapụrụ ha nwe ndị ahapụrụ ha I na-anya kịta anụnwa ọ maka na ndị Igbo nwee ebe a ọwụrụ nọ ndị ndị Yoruba nwee ebe a ọ bụ ya dị adakịta mana agwa ha go res na ọmọ igbo nan magana na ọ bụrụ e n'ebe ama okafa okafa ebe ahụ eniburu enwere ebe emere max burial na okafa ị na-abata okafa enwere briji ya wirigota gota enwere ebe e mere max burial ihe niile achawụ swamp swamp mana ndị be anyị kpogidere ya mmiri rụọ ọrụ ihe niile a na-arụ arụ na-egosi ndị ndị ọzọ na ego ha da agwụ agwụ ndị be anyị na-aga gbaa ana gbara mmiri asị ana were aja kpochigide mmiri kpochicha mmiri rụọ ya ụlọ n'obodo onye ọzọ ojukwu bịara imepe trade fair many years ago bata n'ehihie ka ọ na mgbede o ji bịa kenee ndị igbo good morning if nigeria gọọmenti nwere ike ịnapụ ojukwu prọpati nne na lagos who are you upon how how strong ojukwu family dị anapụ ya nnia nne ya onyezi ka anyị nwanne uche onye ọbụla ga-adị ya ojukwu ekene ndị igbo good morning in the evening jụọ ha ihe ọ ga-emehụ ugboro onye ha mara ihe still yet ihe onye ọra ga na-ekwu ya eh, ugbu a m rụtara nke m ka ị ga-abịazi isi m arụla taa nwanne hapụ onye asị rụwa ya ọhịa na-achọ imenụ bifo biafra laa a ga-akụjisicha big big men prominent men niile nwe na biafra land na outside rụchara arụ arụ rụchaa arụ arụ were wee wuru winch nyere biafrans a ga-akụjicha ha niile aka ha nwa onwe ha ụzụ ndị ga-akwụ na war front wee dikle ya biafra ihe a na Lagos ebe ụmụ anyị bi na Lagos na festac abụlado Lagos ka ihe a na-eme na ebe ụmụ Igbo be anyị niile lụrụ ụlọ ka gọọmenti batara bikos of smal issue na-akọwa na ọha nwa na ebe ahụ na-akụrisizi ụlọ niile ebe ndị niile bi ebe ahụ ma họteelụ ụmụ Igbo lụrụ anyị n'ime ebe a ma ụlọ nwa nwa ndị n'ime steeti dị ha wee na-akụkpọsị ebe niile na-emebisi ụlọ ndị mmadụ ụfọdụ efe ntigo alọchibe ụfọdụ hospital some men ahụ adịghị ha ụfọdụ anatabago village kịta na-akwụ ụfọdụ ejebe họteelụ ebe anyị alọji so emegidego kọlụ dị na since kpọgide from Abuja na-akọwa nọ from fedral ka ihe na-emezi so ka ụnụ na-enwetakwa ihe a na-ekwu na because a na-ekwu okwu Biafra ụmụ Igbo anọ na-aga ụfọdụ na ntị obodo afọ ozikwo nwa ha n'anya obodo afọzi onwe ha n'anya landlọdụ n'ụtụtụ atọ nụziri na-abụrụ tenanti ndị niile nọ tredfe azụ afịa ebe ha lụrụ ụlọ ka a na-ekwu ihe ya na saịdị tredfe a na-akpọ niile ebe a ka a na-eme ihe niile ana so mana udodị ọrụ na-aga ọ na-akụturu na-elugo no less than 51 dekins akụturu ivi na emegidezi kịta esizibego fon esizibego fon ikwu o nwere okwu ya abụkwa drọpụ ode polisi akpọrọ asị nọfụlọ federal onweghị ndị igbo na-ekwu okwu ụmụ be anyị niile ndị ọga niile debere ahụ na a niile eji ego niile n'ime ebe nwere ekwuola okwu onye kwuo okwu ejide kpesa esi onye esi akwụ ọkụ na afụ ya na afụ ụmụnne m nwanne e, igbo community happy sunday to you all ihe a na-emenụ aka chineke dịkwa ya hmm? e, ọ ụmụnne anyị niile jicha ego na ji na biafra abịabe all rich rich people enwe na biafra land mgbe na biafra abịabeghị ruo today a na-enwekwanụ ka biafra ga-esi abịa na ọwụ na enye ha serious wound ihe a nyere ha na wound enwere injury a ga-enye gị ga-esi no this is too much we have to go ohe na-eme na and more is about to happen ihe anyị ga na-ekpekpe n'anyọ chineke wụ ahịa niile ndị igbo nwe na lagos different part of the northern side mana yoruba land ka hapụ ịgba ya ọkụ this christmas period ị hụrụ because ndị awụsa na yoruba ma na biafra lago ịghọtago enwere ebe gị na mmadụ ga-anụrụ ọgụ mgbe ọ na-anụgidere ọgụ a na-asịzi ịsagoro m aka n'ahụ na tọchị m aka n'ahụ na nwanne ma na ike agwụla ndị a na-anụ ọgụ ahụ ike agwụgo naijiria nso gwụ ihe niile na adị against biafra so ihe ji biafra kemgbe wụ Eh, ugbu a m ga-arụta dekin na legos ugbu a m ga-arụta dekin na legos ka unu na-ekwu okwu biafra biafra gbakwa ọkụ so akụtụzie data ya tu dekin na ijoin ya biafra by force ọhịa na-achọ ime na ka ọ dịkwa na ụmụnne m one love ndị be anyị ọ na-afụnanụ ọ na-afụnanụ ife a na-ada ekwu ebe a ị e na-ekwu ya dịka ya sị na ị na-agbasa mmiri na okwute na-asị ndị be anyị ụnụ alụzi na obodo ọzọ asị m emi ịgwa ha anyị gwa ha anyị nweghị sens onwe onye mụ na ya na-akpọ ụbọchị a ọsị m nsị a na mmachi mee ka mme nke m ka nje na izije mee nke m ọ nwere onye ọkpọrọ n'akụkụ na-asị na eh, ndị igbo ndị igbo ọkwa onye igbo ibe anyị na-asị na ndị igbo ndị igbo na negodo onye a na-agwakwa alụtabụghịkwa unu na obodo nne mana ọkụchaghị ife ife ọlụlụ na taụn ebe a so ife aka na-agwa ndị be anyị ha na-asị mba na agaghị aga na ife na ụnụ ma ikwenye na biafra ma ikwenye ha ife biafra bido ọgodu na ọha ife biafra mana ife biafra bido ọ na-emetụ onye na ma ndị kwenyere ma ndị ekwenye ha obodo anyị nọ na ya achọghị anyị mmegide ka a na-emegide anyị sọsọ na pọlisi mgbanwe pọlisi nwere ike ime gị iluzu efe niile ịnwetara ịkpatawara kamgbe kamgbe sọsọ obere pọlisi nkịtị anyị eme negodo ife na-eme negodo ụdị ife negodo ụdị ife na-eme nọ na vidiyo a e? sa anya mmiri ka ọ na-agba ndị mmadụ nke a na dịka mbido lụwa na ifo nna nna bụ anyị fọget ndị a na afụgasị m ụfọdụ vidiyo ụbọchị a na-asị nwaanyị mmadụ eji alụ ụnụ na vileji nna alụwa na vileji ụnụ ọ ka dị sefa ego ji ebili na ihe anọkewe na vileji nwaanyị ji alụ na vileji nna alụwa na vileji gị obele polisi chenji obele ife ma ị na mmadụ ife onwere na obodo ahụhụ obodo gị ọfịa ha ahụ e, especially na Naijiria kama mma arụle n'ime n'ebe ahụ ha na Igbo n'ime Naijiria. mpụ obodo oyibo mpụ ebe ọzọ jee lụọ kama mma alụ kama mma alụ dị n'ebe ahụ ha n'Igbo n'ime Naijiria m pụọ obodo ọzọ je lụọ eziokwu a sị na eh, ụfọdụ si na oge agha aga na na dị ka ụdị ife ahụ mekwa ọnya na-emekwa kịta dịka onye a na-ekwu okwu na diodio si gwagọsị anala ojukwu anala ojukwu a na ojukwu nwee ike ịgbapụta ụfọdụ ọhụrụ ngụ nwa onye ka ewu ụbọchị a young shall na Lagos Anayoncha Grow gbata nnukwu ana na Lagos ofu obele em um, local gọọmenti chairman ụbọchị ya wee nụrụ siti bịa ka ya na Anayoncha Grow zọwa ana ka a na-ekwu ka ife ma dịka Anayoncha Grow na ruzo na ụbọchị akwa ka afọ afa peace mass ana ọ gbatara ọfịa họrọ ha ịnapụ gị maka ọhọbeghi a na-agwa ụlọ ife ụfọdụ na-asị na ị na-ebute nkewa na ị na-ebute nkewa ọhọ nkewa ka m na-ebute anyị maka obodo anyị nọ na ịdị anyị ghọtara ka obodo a dị ha nwa iwere ife ga-afịala ha ahụ ọsọkwụrụ na a na-enye ụnụ ana asụ na ana dị na kogi eh, bịa nụlụ ya lụọ bịa nụlụọ bịa nụlụọ hai nọ anadụ wọta nna alụkwana emechakwa ndị a nwere nna imagine ebe niile awụ swamp ka a sị ọwụ swamp anyị eje kpochie dịka anyị si kpochikwa saịdị alaba ụbọchị a bịara fa alaba na-achị na ya alaba em tredfe ịlụrụ alụ na-achị na gị si na belong to federal gọọmenti mba na ahụ ha agensị ya enweta enye gị obere compensation na ụkwụ na ya enye gị so highest ya enweta enye gị compensation ndegodi ụdị ife na-eme na ndị be anyị echi a na-agwakwa ụnụ ụnụ alụ na ụnụ alụ na ụfọdụ asị ị na-akpọ oke ịsa ha anya na ife ya gbanwego na ịghọta ha na ị na-achọ every time nkewa ife gbasara ife a na-eme kịta ahụhụ na ma ikwenye na nkewa ma ikwenye ha ọ na-emetụ onye ọbụla lụrụ ife ebe ahụ ọ na-emetụ ya etu a ka o si wee dị ma ikwenye ma ikwenye ho na ife na-eme ndị be anyị ọ na-alụzi na n'obodo ọzọ ọ na-asị na nje wetara ụkọ ife ndị mmadụ dịgasịrị ụbọchị e, e, ote na nkwere nnọkọtasị ka m obere ọkụ na-asị ndị mmadụ ọ na-alụzi na nna nwere nna na-ehu anya ọkụ nna nwere ife ha na-agbagasị izu ụzọ ọbụla ha esi napụ ahịa ka ha na-achọ na ọwụ ha na na ịlụ ha ya n'ala Igbo na-enya na-eme enwere afịa dịgasị na obozi ka mkpọ alụchara ndị be ya agbafụsị ya onwe onye bịa afịfịa epuchie afịfịa epuchie afịa mana nee a na-azọ tredfon a na-azọ alaba nke a wụ na ụnụ dịgasị na ọ dị ka ọkọta na ife na-eme